onwe ndị pụrụ ịgbarị ụda bekee n'asụsụ Igbo e nwere nnekwute reward giveaway ga-eso ya ma ọ bụrụ na ị ga-translate nwe n'asụsụ Igbo ka ije a kiss can be rekissed if the kisser and the kissee agreed that the kiss was not well kissed drive me there ọ bụrụ na ị ga-agbarị nwe n'asụsụ Igbo wụọ ya na comment section ka ha bịa gụọ ịzụta nke ọma ha ga-request maka account nọmba gị ma wụnyere gị ihe gbara ọkpụrụkpụ n'ime ya I wish you good luck. Who you matter follows, who you follow moto. <laughs> echeta m na 3 Jenụwarị na nwa nke mmadụ na ndị ọgaranya ga-anọkọ n'ụmụ odoro ọha hall who you follow moto. nke dị n'ama Igbo n'Imo steeti eh? aka gị metu na shie bọtịn ọ maka unigration ceremony nke ndị ezi nwanne Amaka Progressive Club ga-eme na 3 Jenụwarị nke a ga-eme na 10 Jenụwarị 2023 mmemme a ga-ebido by 12pm nke efife na-akụ akụ a na-akpọ ka onye ọbụla na mmemme a a na-akpọ ka onye Igbo ọbụla ụmụduru ọha niile nwangele lokal gọọmenti niile na Imo steeti niile as a whole ha bịa celebrate here with them ezi nwanne amaka progressive club na-enyere ụmụ ogbenye aka ha na-akwalite mmepe obodo ma na-enyekwa empowerment achọrọ m ka ị tụsara m meseji ya special guest mmemme bụ high chief ikuku ọma one of gele chairman of the occasion bụ Donatus Ejiogu chief host president bụ Stanley Denko eze ndị Igbo na Berlin agụjie bụ one metụrụ aka na shie father and mother of ga-anọ ya ana m ekwu maka chief Theophilus nna and adigbo lọọlọ ego duru osimiri ọnwa duru ọha engineer Jonathan Fine mmadụ mere PGM Igbo ga-anọdị live His Royal Majesty Eze Dr. Ambasado Chukwudi na-etu. eze ọha zuru mee eze ndị Igbo na Ghana echefughị m the ebo PRO Dimongu tinyekwara ọtụtụ ndị ọzọ ebe nwa nke mmadụ ga-abụ dị MC onye ozizi ka nke a bụrụ ihe mmụta dịrị unu gwere okwu nwa nke mmadụ mere ihe it is finished ọ gụsiwo